ya mami nne mụrụ eze onye ekpere ya na na ya mkpọbi ugwu adị ọ onye nke m I love you, mommy. I you Mm? you proud. Mm? Mm? Ihe niile m ga na-eme ga na na-eme gị na-adị mm. obi ọṅụ na-eme mm. hmm? gị na nwanne gị nwoke ekpere ogologo mm. ndụ n'isi ike na-aga aga ụnụ ga na-abata abata ihe ụnụ ọ ga na-aga nwa chineke ga na-eziri unu ọ ga-adịrị na mma n'ụtụtụ dịrị na mma n'ihi dịrị na mma n'abalị dịka ụlọ hụrụ m n'anya na-emesi m mmesa ọma na-eme ka ọṅụ na-adị m n'obi mgbe ọbụla oh. Jehova bụ chineke ga-emere ụlọ amara ụlọ ga-amụ ọmụmụ nke ụlọ ụmụ ga-ahụ ụlọ n'anya hmm. ụmụ ga-duru unu gaa ebe niile dị iche iche ewu oh, dịka chineke na-enye ụmụ mmadụ ọmụmụ ejima abụọ atọ anọ ise chineke ya na ya nyere chineke igbo igbo igbo igbo akpakọta ọnụ ụmụnne amara ahụ ụmụnne igbo abịapụta ofe oburu nkwu azịza ọ na-awụ anyịkọ mmamịrị ọnụ ya abụ ụfụfụ ụmụ Igbo ebe ọbụla ha nọ mm. ha jikọta onwe ha ọnụ ndị na-ebe ọbụla ha nọ na ndị nọ diaspora ma gịnị ha welata ego rụọ indọstries mm. rụọ ihe niile dị iche iche ụmụ Igbo n'ala Igbo mm-hmm. ala Igbo mara mma Igbo amaka eziokwu eji m Igbo eme ọnụ